ndị oyi m unu gee nchile ofu chileke lụọ ogologo oge gara aga onwedo mmadụ dụlụ ụwa eluigwe adụdụ malị adụdụ ọhụ chileke ya na na edu le mbụ chileke kere eluigwe lalị ya bịa ka ife ile dụrụ imefe ya bịa ka ofu nwoke lenye ya ebe ake nwoke bụ adam ke nwaanyị bụ iv efe na mbọla emeji ome efe fụkwanụ chileke lenya chileke fụkwanụ nya ehe dụkwanụ fe ụchọ setan bụ onye isi ndị ajọ ọma anyị ekwe nso obuchi ekwensu wụọrọ adam na if ụwọ chineke shihe ọ bụrụ unu na-esoro ekwensu unu ma alụnụ ga-anwụ ya ebụla ekpụrụ obi unu ga-adalala ọkụ ka geriwarụvere onyi gide ekwensu bịa shihe levala nwụdụ ebe hafụ iso chineke kerivanye soro ekwensu o buve were udu njọ evele chineke abụghị da oyi eveshi bụrụ chineke kpọrọ iji ihe ashị male chineke shiri adam le iv apụkwara m n'ụlọ achọrọ m mụlụnụ broi mana ụgwọ ọrụ ga-adụ ole gi ihe unu mere nke ka bụ chilekechi emegwo mụla onwe m ga-anata ụgwọ ndị onumere aga m eji nwa m tọbịala ime ụwa mụla ebube obi ife aga m abịala ime ụwa adụga nwatakịrị ebe nwata ahụ ga-abụ jizọs kraịst ọ ga echi bụrụ mmadụ nteke ebube ọ ga-ewuru ndụ enye nye legive niile unu mere ọ ga-anwụ ọnwụ ma ya bụrụ ihe ji gbaa unu e ndị njọ megburu mee jizọs ga-asachapụ njọ niile dụrụ ime obi unu onwe nwedụ mkpamkpa eji ọzọ ga-azọfụta unu ọ bụrụla ịtụkwasị obi la jizọs mụ la oge abụọ ya ọzọ o budo adam na iv chọọ lopuo chileke pụrụve efere aka efere chileke dunwele hụma nke chileke shive nwa amala bịadụle ụwa sasa bụrụ igwe ahụ ayarụ mala mụlụ n'ụlọ m unu ga-adụla ịhụma ma ọ bụrụ na-eme ife m na-achọ ịkara unu nke ọ unu unu were nwa atụrụ gbara m eja mee nwa atụrụ enwedị ike mala ọ ga-akụziri unu ihe banyere mmeke nwa m ọhụ nke ke m marụ mee ke nwa atụrụ eketa m mee nwa m aga m asachafụ njọ ọnụ niile nke ke na-adụ nwele hụma obuchi chileke mee ihe evọchirivela ya ga-eme jizọs bụ nwa chileke be e megburu ime ụwa ya echegwu ọ bụrụ mmadụ o nwejede ji ihe o mere mana ọ nwụrụ ọnwụ iji fụ ụgwọ njọ mmadụ niile kele jizọs bụ nwa chileke ọ kwado lili ndụ e ya chita nwerela anụ ehụ eye ya gbaliru gọnọ bọtara n'ụwa ụbọchị ole na ole ya ya chiyele chileke jekwara oburula eluigwe nteke jizọs nwụhụrụ chileke chịrị mee jizọs bụ ihe ile m chọrọ iji fụ ụgwọ njọ unu niile nke bụ ịgba ịga niile ọzọ pụshiwara ọdụ nweghedu mkpalụ n'ugeji gbaa ịga ọ bụrụ lunu kwere le ọbara jizọs beji fụ ụgwọ njọ unu aga m asachafụ njọ dịli ekpụrụbe unu nteke mụlụ na abụnwe oyi ndị be anyị ọ bụdụkwa mmadụ niile mara ihe unu ụlọ agbara onwe unu ịga unu debela ya ife unu le eme ga-azọfụta unu mana ihe a eziokwu ekwensu le edebe unu ọ bụrụ unu na-ala eme njọ unu eji ihu ihu unu efuru ntaramahụhụ ya unu adabala ọkụ kele adụgharị jedev ma ọ bụrụ na anwụ kele ọdịnaba chileke ji jie unu nje chileke shịrị kwere ugbela jizọs kpo kwere ọbara jizọs bụ ife ji fụ ụgwọ njọ unu hafụ ụzọ njọ niile unu lesosoro jizọs lovobu nteke bụ asachafụ m njọ niile dụl ime obu unu mulu na adịlịghị mma